anyị na-ekele chineke anyị na ndụ gị nwanne m fụrụ n'anya anyị abịakwa n'ọzọ n'ụbọchị tata inye gị nri nke ndụ ọ bụkwa n'ihi obi ọma na Life intanashonal ka anyị ji wee na abịakwute gị n'ụbọchị tata inye gị nri nke ndụ na nri nke mmụọ aka mbụ nwanne gị nwoke anwa bụ ụkọchukwu Francis Chinonsoebo onye nwe anyị bụ onye pụrụ ime ihe niile ga-enyere anyị aka n'ezie ịga njem n'ime ndụ gị ịgakwa njem n'ime ihe ọbụla gbasara ihe ị na-agabiga amara m n'ezie na chineke ga-ewuli gị enu dị ka oke nkume anwa onye nwe anyị ga-eme ka ihe niile anwa bụ ibu arọ nke ị na-ebu gabiga onye nwe anyị bụ onye ịfụnanya onye nwe anyị bụ onye ngozi ga-achị achị n'ime ndụ gị ana m arịọ chineke arịrịọ ndị a ka o site n'ime ime ọrụ ebube ya wee gbaa gị nwanne m otuto nke chineke kachasị ihe niile n'ime ndụ anyị n'ihi na onye bụ na nke chineke gosiri mmadụ apụghị ihe anya kedu ihe bụ isiokwu anyị n'ụbọchị tata isiokwu anyị n'ụbọchị tata bụ onye nwe anyị bụ onye ikpe onye nwe anyị bụ jizọs bụ chineke bụ onye ikpe the god of justice anyị na-elenye anya n'ime okwu a n'ụbọchị tata ka anyị gaga n'akwụkwọ aịzaya anyị gaa n'akwụkwọ aịzaya isi nke iri ịtọ anyị ga-agụ amaokwu nke iri na asatọ ka anyị wee ghọta ọfụma ihe Chineke anyị na-ahazila anyị n'ime okwu ya ọ ga-amasị m nnọọ mma na igere ntị nke ọma ka anyị wee nwee ike ịnweta ihe ndị a niile dịka onye nwe anyị si wee chịa n'ike m na ikem m akwụkwọ nsọ wee kwewesịo ọ bụkwa n'ihi nke a ka Jehova ga-echere imere unu amara ọ bụkwa n'ihi nke a ka a ga-ebuli ya inwe obi ebere na arụ na arụ unu n'ihi na Chineke nke ikpe ka Jehova bụ ndị ihe na-agara nke ọma ka ndị niile ndị na-echere ya bụ Chineke nke ikpe Chineke nke na-echere ndị ya Chineke nke na-eweta agamnihu ọnya bụ chi nke anyị na-efe ya bụ onye nsọpụta nke anyị nwere onye na-ekpezi ikpe ka ọ bụ onye na-eguzosi ike ịnara ma napụta nwanyị ajadu nwaanyị a na-emegbu emegbu onye na-enwere onye ga onye inye aka o nwere a na-emegbu ya ka anarakwu onye nke enwe ndị ụwa bụ ndị ọjọọ n'ihi na ọtụtụ ndị ụwa bụ ndị na-achọrụrị ihe a na-akpọ fomfoju akpa ọ bụrụ na na-osi na nke a pụọ mgbe alụ nke o mere ọbakwa n'alụ ọzọ osika n'alụ ọzọ ọbakwa n'alụ ọzọ ajọ ihe ejugo ụwa ụwa ana m asị sọrị ebere ka m na emerụ unu maka na unu ọma ihe unu na-eme onwe unu mana ana m asị n'ezie ọ bụ na iso na ndị a bụ ndị na-eme ihe ihe ọjọọ dị iche iche ndị na-akpagbu ndị mmadụ ndị na-egbu ndị mmadụ ndị na-ezu ori dị iche iche ndị na-ama amụwa dị iche iche ndị na-anara nwa adịrị nwaanyị ihe ndị na-egbu mmadụ ka e wee kuchie nwunye ọtụtụ alụ dị iche iche bụ ihe juru n'ụwa n'ụbọchị taa ndị ojiji mara mere ihe ndị oji oji ụbọchị were aga njem ime alụ dị iche iche ọbụnaghị ndị na-aga n'abalị wee na-aga ime ihe mpụ dị iche iche ụfọdụ na-egbu nwa amụrụ ọfụ ụfọdụ na-egbuo nne gbuo nwa dị n'afọ ụfọdụ bụ ndị jigasị ọtụtụ ike dị iche iche wee na-eme alụ dị iche iche ụfọdụ ndị bụ ndị na-aga n'iru wee jide ezinụlọ gbuchapụ maka ihi na-achọ ka e nwere ala maọbụ ka agbara ala ndị ahụ maọbụ ka e nwere ihe niile ha nwere ụfọdụ ji maka ego wee na-aga njem dị iche iche iche ime alụ dị iche iche gee ntị nke ọma isoro na ndị dị otu a onye ikpe na-abịa the god of justice ọ na-abịa isote gị n'ọnọdụ ọjọọ ahụ nke ị nọ n'ime akwụkwọ nsọ kwuru okwu a na Aịzaya chapter bido na verse 22 o nyere anyị nkọwa na nghọta ịmara n'ezie na n'ihe ndị a niile na ọnwụ niile echere na ịmaghị anata ikpe onye nwe anyị ga-echute gị ime gị ka ịghọta eze. na ihe ata ahụhụ ime ihe ọjọọ ọbụla nke mmadụ mere n'ụwa onye nwe anyị amara a sịrị na o nwere ya fụrụ gị n'ime ụwa ma ọ bụ n'ibe o nwere ya na-afụ gị o nwere ya na-ezute gị mana achọrọ nke mara na ike ahụ nke ị nke na-eme gị na-agbago ume na-eme gị na-ekwenye n'ime ndụ gị na nwere ife na-eme ike ahụ ga-agwụ n'otu ntaba anya mgbe Chineke m zutere gị ike ndị a niile asịrịrị n'ọbụ ike nke ịgwọ ọgwụ asịrịrị n'ọbụ ike nke otu nso asịrịrị n'ọbụ ike nke inwetara enweta na nsa ụdị ike ọbụla ọfụ ya bụ ọbụla inwetara n'ime anị ka ọbụla inwetara n'elu ka ọbụla inwetara n'ogbu mmiri ebe ọbụla inwetara ike dị otu a chineke m si ka m gị n'oge ikpe na-abịa oge oge eji wee bịa n'ime ọnọdụ gị ihe asa atụmatụ gị ego nke ahụ iji maka were eme ihe ọrụ chineke m mgbe o sitere gị ị ga-abụ onye ga-abụ n'ikpeazụ ị ga-eti ngaramahụhụ ọnwụ na m maara agaghị m eme ihe ọjọọ ndị a niile dị otu mana achọrọ nke mara n'ezie na ọ bụrụ na ọ ga-ekwe gị mee gee ntị nke ọma n'ime okwu a ka ị wee fụ ọrụ ebube chineke nụrụ m maka chineke anyị na-agwa na-asị na onye ọbụla nke kwenyere nile na ọ ga-adọpụta ya n'ihe ndị a niile wee gbanwee ọnọdụ achọrọ nke gbanwee ọnọdụ gị gbanwekwa gị ka afọ gị anwa gbaa afọ eji mara gị gbaa afọ ajọ omume na afọ izu ori na igbu mmadụ ka afọ anwa wee bụrụ afọ a ga-agbanwe nyezie gị afọ ọfụ n'ime jizọs kraịst a chọrọ nke ị bụrụ onye nwe a ga-anapụta zọpụta n'ime ya bụ ihe ọrụ na anya ka gị ọtụtụ ndị mmadụ ka ndị ajọ onye ndị ogbu mmadụ ndị anyị niile nọ n'otu nzuzo na-agwasị ha na ike ha nwere na onwere ife ga-eme fana anyị na onwere ihe ga-eme n'ezie ka ha bụrụkwa ndị anwa bụni ihe ga-emenwu maọbụ ndị ga-anwụ anwụ maọbụ ndị ga-enwe ihe ọbụla ga-emeta ha n'ime ha ihe ndị a niile bụ nkwa ajọ na-ekwe n'ime ndị mmadụ ụfọdụ ka a wee sị ya na ọ bụ na igbuo ihe gbasara otu nzuzo na ị ga-abụ onye nwụrụ anwụ mana achọrọ nke mara n'ezie na ị gaghị anwụ chineke m na-asị m gị na ọ bụrụ na o nwere ike e nyere gị n'ebe dị anya maọbụ ike e nyere gị n'otu nzuzo naanị si n'ime ike ndị apụta n'ihi na chineke ga-anapụta gị ọ ga-ezute gị naanị bịa nara jizọs kraịst n'ụbọchị taa mgbe ị bịara nara jizọs kraịst ike ndị a niile ga-abịa n'isime gee ntị nke ọma ka ịghọta ife na-ekwu ihe na akọwarị gị wee wuru n'ezie na ọgwụgwọ nna mmadụ afọ gị na-ajụ ihe mere ọgwụgwọ nna mmadụ afọ gị n'ihe ọjọọ nke ị na-eme asịkarịrị na onwere amara ihe ọjọọ nke ị na-eme jizọs kraịst m ma maka ihi na onwe ihe ọbụla mere n'ụwa onye nwe nna onwe ihe ọbụla mere n'ụwa chineke na-amaghị ma ọ bụ n'ebe ọbụla onye nọ wee mie gekwa ntị nke ọma akwụkwọ bụ ọma 139 verse 9 and 10 11 ọ sị na o nwere ebe ị nọ Chineke m na-anọrọ ọ ga-ama ihe ihe gbasara ndụ gị na ọ maara ya ya bụ na ana m arịọ gị n'ụbọchị tata na e nwere onye ikpe onye ahụ na-ekpe ụwa niile ikpe onye ahụ nwere ike karịrị ike ne and onye ahụ na-ekpe ụwa niile ikpe bụ Jizọs Kraịst ọ sị na onye ọbụla nke si n'ime ime ọjọọ ihe ọjọọ pụta wee nara n'oge enwe ndụ ebi ebi na ndụ marakwa nke ọma n'ezie na o nwere okwu akwụkwọ nsọ gwara anyị ya mere m ji asị gị gaa njem ịgụ akwụkwọ Aịzaya chapter 30 verse 18 to 22 ka ịfụ na anyị nwere ezi onye ikpe nke na-ekpe anyị ikpe ma nye ndụ mana nke na-ekpe anyị ikpe n'ime ọnọdụ ọbụla anyị nọ naanị reconcile with God bịakwutere Jizọs Kraịst n'ụbọchị tata ka ị nwee mgbanwe n'ime ndụ gị o nwere okwu nchọ ka ngụpụta gị ka anyị gagodore n'akwụkwọ Luk o nwere ebe nchọ ka anyị lenye ya n'ime akwụkwọ Luk isi ili na ise anyị ga-enenye anya na amaokwu nke onye ya ka efife agwọ nsọ kọwara anyị gbasara mmadụ ịnọ n'ike ikere na aka onye nwe anyị nke onye ikpe ga onye ikpe ga onye ga-ekpe gị ikpe na ihe ọjọọ gị bụ Jizọs sị o nweghị onye ọzọ ga-ekpe gị ikpe na ọnọdụ gị ma ọ bụ ọnọdụ ọjọọ nke nọ n'ime onye ikpe na-abịa ị na-eche na onwere onye ma ihe ị na-eme onye na-ekpe onye ikpe na-abịa ị na-eche na onwere onye ga-ekpenwu ihe ọbụla n'ọnọdụ ịnọ n'ime ị na-ezu ori na enwe ị na-ezu ori na ama ị na-eme mpụ iche ị na-eche na onwere ife eme gị ee ana m afụ gị afụrụ m ọtụtụ egwu nwere afụrụ m ọtụtụ lụrụ afụrụ m ọtụtụ ihe ị nwere ha niile ha niile nwere ya mara onye ikpe dịsi otu ya mana achọrọ nke mara n'ezie na onwe ikpe onye ikpe na-abịa onye na-ekpe ikpe a bụ Jizọs mgbe ọ ga-abịa n'ike na ebube ya ị ga-eti nga ị ga-eti na ọnwụ na mmarazie na ihe dị otu a agaghị emie ma lee anya nke ọma ezie ka ịnụ okwu chineke na-atụpụrụ gị n'ụbọchị te ị matawo ihe niile e nyere gị akwado egbula mbọ ezughị agbala ama sọpụrụ nne gị na nne n'ezie ka ụbọchị gị were anya ihe ndị a niile bụ ka ụbọchị gị were anya mee ihe ezi ihe ụwa mee ihe ihe zuru ezu egwu na mmadụ ezughị ka ụbọchị gị were anya chineke m na-agwa ọ bụghị m gị ka ọ wadịrị mkpụrụ mma n'aha Jizọs ana m ege gị amaghị m mgbe ajụjụ maọbụ ihe ihe ịchọ kemkpuo ị ga-ede agwọ degara anyị na Calvary Baptist Church PO Box 3 Isigba Uno Idemino Local Government Area Anambra State Area maọbụ aka na fon 08 fax 179885 maọbụ 559. anyị nwanyị gasị gị dịka ị na-aga n'iru iso ma nọnyere Chika anyị ndụ gị n'aha Jizọs anyị ga-ele